matu isi nke ise ma mgbe ọ hụrụ igwe mmadụ ahụ ọ rịgoro n'ugwu ahụ mgbe ọ nọdụrụ ala ndị na-eso ụzọ ewe wee bịakute ya o wee seghe ọnụ ya zi ha ihe sị Ngozi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na eze nke eluigwe bụ nke ndị ahụ Ngozi na-adịrị ndị na-eru uju n'ihi na ndị ahụ ka a ga-akasi obi ngọzi na-adịrị ndị dị nwayọọ n'obi n'ihi na ndị ahụ ga-eketa ụwa ngọzi na-adịrị ndị agụụ ezi omume na-agụ ndị akpịrị na-akpọkwa nkụ na ya n'ihi na ndị ahụ ka afọ ga-eju ngọzi na-adịrị ndị ebere n'ihi na ndị ahụ ka a ga-emere ebere ngọzi na-adịrị ndị dị ọcha n'obi n'ihi na ndị ahụ ga-ahụ Chineke ngọzi na-adịrị ndị na-eme ka mmadụ na ibe ha dị n'udo n'ihi na ndị ahụ ka a ga-akpọ ụmụ Chineke ngọzi na-adịrị ndị esogbuworo n'ihi ezi omume n'ihi na ala eze eluigwe bụ nke ndị ahụ ngọzi na-adịrị unu mgbe ọbụla ha na-atụ unu ụta na-esogbukwa unu na-ekwukwa ajọ ihe niile dị iche iche megide unu n'okwu ụgha n'ihi m ṅụrịa na ọṅụ ka obi tọkwa unu ụtọ nke ukwuu n'ihi na ụgwọ ọlụ unu dị ukwuu n'eluigwe n'ihi na otu a ka a sogburu ndị amụma ndị buru unu ụzọ unu onwe unu bụ nnu nke ụwa ma ọ bụrụ na nnu etufuwo ụtọ ya a ga-eji gịnị mee ya ka ọ wee ezi nnu ọ dịghịkwa ire iji mee ihe ọbụla ọzọ ma ọ bụghị ka etufuo ya n'ezi mmadụ azọ ya ụkwụ unu onwe unu bụ ihe nke ụwa apụghị ịzụ obodo nke e wụrụ n'elu ugwu ma ha adịghị amụnye oriọna dọba ya n'okpuru mgbe kama n'elu ihe ịdọba oriọna ọ na-enwukwara mmadụ niile nọ n'ụlọ ahụ otu a meenụ ka ihe unu na-enwu n'iru mmadụ ka a wee hụ ọrụ niile unu wee too nna unu nke bi n'eluigwe unu echele na abịara m imebi iwu Chineke ma ọ bụ ndị amụma ya abịaghị m imebi kama imezu ya n'ihi na n'ezie asị m unu ruo mgbe eluigwe na ala ga-agabiga ọ dụghị otu ihe ọbụla dịkarịsịrị nta ga-agabiga n'iwu ma ọlị ruo mgbe ihe niile ga-eme ya mere onye ọbụla nke ga-emebi otu n'ime ihe ndị a dịkarịsịrị nta nke e nyere n'iwu nke ga-ezikwa mmadụ otu ahụ a ga-akpọ ya onye dịkarịsịrị nta n'ala eze eluigwe ma onye ọbụla nke ga-eme ha zikwa ha onye ahụ ka a ga-akpọ onye ukwu n'ala eze eluigwe n'ihi na asị m unu na ọ bụrụ na ezi omume unu adịghị akarị ezi omume ndị odeakwa na ndị farisi nke ukwuu unu agaghị aba n'ala eze eluigwe ma ọlị unu nụrụ na-agwara ndị ochie si egbula mmadụ ma onye ọbụla nke gburu mmadụ ga-enye onwe ya n'aka ikpe ma mụ onwe m si unu na onye ọbụla nke na-ewe iwe megide nwanne ya ga-enye onwe ya n'aka ikpe onye ọbụla nke ga-asịkwa nwanne ya raka ga-enye onwe ya n'aka nnọkọ ikpe onye ọbụla nke ga-asịkwa onye nzuzu ga-enye onwe ya n'aka ọkụ ala mmụọ ya mere ọ bụrụ na ị na-eche onyinye gị n'iru Chineke n'ebe ịchụ àjà ị wee cheta n'ebe ahụ na nwanne gị nwere ihe megide gị rapụ onyinye gị n'ebe ahụ n'iru ebe ịchụ àjà laba buru ụzọ mee ka gị na nwanne gị dị n'udo mgbe ahụ bịakwa chee onyinye gị mee ka gị na onye na-ekuru gị gaa ikpe mee enyi ọsọ ọsọ mgbe gị na ya nọ n'ụzọ ka onye ahụ na-ekuru gị gaa ikpe wee ghara ịrara gị nye n'aka onye ikpe ma eleghị anya onye ikpe ararakwa gị nye n'aka onye na-eje ozi e wee tụbaa gị n'ụlọ mkpọrọ n'ezie asị m ị gaghị apụta n'ebe ahụ ma ọlị ruo mgbe ị ga-akwụghachi fadị n'ikpeazụ unu nụrụ na-ekwuru sị akwala iko ma mụ onwe m si unu na nwoke ọbụla nke na-ele nwaanyị anya ka agụụ ya wee gụọ ya ọ kwasịwo ya iko n'obi ya ugbu a ma ọ bụrụ na anya aka nri gị ga-eme gị ka ị maa n'ọnya ghopụ ya tụpụkwa ya n'arụ gị n'ihi na ọ baara gị uru ka otu n'ime ihe dị n'arụ gị laa n'iyi ka a gharakwa ịtụba arụ gị dum n'ọkụ ala mmụọ ma ọ bụrụ na aka nri gị emee gị ka ị maa n'ọnya bipụ ya tụpụkwa ya n'arụ gị n'ihi na ọ bara gị uru ka otu n'ime ihe dị n'arụ gị laa n'iyi ka arụ gị dum gharakwa ije n'ọkụ ala mmụọ e kwukwara sị nwoke ọbụla nke ga-arapụ nwunye ya ya nye ya akwụkwọ nkewa ma mụ onwe m si unu na nwoke ọbụla nke na-arapụ nwunye ya ma ọ bụghị n'ihi ịkwa iko ọ na-eme nwaanyị ahụ ka ọ nọọ n'ọnọdụ onye akwara iko megide onye ọbụla nke ga-alụkwa ya mgbe a rapụrụsịrị ya ọ na-akwa iko ọzọkwa unu nụrụ na agwara ndị ochie sị aṅụla iyi ụgha kama nyeghachi onye nwe anyị ihe niile ị ṅụrụ n'iyi ma mụ onwe m si unu aṅụla iyi ma ọlị ejila eluigwe ṅụọ n'ihi na ọ bụ oche eze Chineke ejikwala ala n'ihi na ọ bụ ihe mgbakwasi ụkwụ nke ụkwụ ya aṅụkwala iyi n'ebe Jerusalem dị n'ihi na ọ bụ obodo nke eze ukwu ahụ ejikwala isi gị ṅụ iyi n'ihi na ị pụghị ime otu agịrị isi ka ọ dị ọcha maọbụ ka ọ dị ojii ma ka okwu unu bụrụ ee ee ee e. ma ihe ọbụla karịrị ndị a na-esite n'ajọ onye ahụ unu nụrụ na-ekwuru sị anya lara anya eze lara eze ma mụ onwe m si unu eguzogidela onye bụ ajọ onye kama onye ọbụla na-akpụ gị ụra na ntị aka nri tụgharịkwara ya ntị ọzọ ma ọ bụrụ na onye ọbụla na-achọ ka gị na ya jee ikpe ka o wee nara gị uwe ime gị rapụkwara ya oke uwe gị onye ọbụla nke ga-ejide gị ije otu maịl soo ya jee mail abụọ nye onye na-arịọ gị agbakọtakwala ya azụ bụ onye na-achọ ka ibinye ya ihe unu nụrụ na-ekwuru sị hụ mmadụ ibe gị n'anya kpọkwa onye iro gị asị ma mụ onwe m si unu na-ahụnụ ndị iro unu n'anya na-ekpekwa ekpere nye ndị na-esogbu unu ka unu wee bụrụ ụmụ nke nna unu nke bi n'eluigwe n'ihi na ọ na-eme ka anyanwụ ya na-agwakwasị ajọ mmadụ na ezi mmadụ ọ na-emekwa ka mmiri zokwasị ndị ezi omume na ndị ajọ omume n'ihi na unu nwere ụgwọ ọlụ gịnị ma ọ bụrụ na unu hụrụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ unu n'anya ọbụna ndị ọnụ ụtụ ha adịghị eme otu ihe ahụ ọ bụrụkwa na unu na-ekele naanị ụmụnne unu gịnị ka unu na-emekarị ndị ọzọ ọbụna ndị mba ọzọ ha adịghị eme otu ihe ahụ ya mere unu onwe unu ga-ezu oke dịka nna unu nke eluigwe zuru oke